AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị kelere m chimo na chim na omeela ihe ọma n'ime ndụ gị ma n'ime ndụ m n'ihe ọma n'ihe rịba ama nke n'ime na n'ime ndụ anyị ka anyị gee abụ ọma abụ nke ndị nọmba 1 township school road aba onye a gọziri agọzi ka chineke anyị bụ gọziri agọzi ka chineke anyị bụ onye na-emere anyị ebere onye na-agbaghara anyị mmehie ezinwa chineke ọma na-eke ntị ka anyị bịa n'ukwu nke jizọs site na abụọ ma ama m na ọbụ abụ nke ga-enye anyị ahụike n'ezie ọ bụ ma n'okwu ọnụ sọsọ mgbe anyị na-anụ abụ dị mma abụ nke na-echekwutara anyị na chineke bụ onye obi ebere na chineke bụ onye a gọziri agọzi ngọzi ahụ ka o ji na-anye anyị anyị nwa bụ ụmụ ya ọ na-enye anyị ahụike ọ na-eme ka anyị chee echiche ọfụma ma na-arịọ ka chineke gọzie ndị nyere anyị abụọ ma ndị nọmba 1 Township School Road aba ngọzi chineke ga-adịkwasịrị unu ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen nwa chineke ọma na-ege ntị anyị ga-ege abụ nke ugbo abụọ abụ nke a ka anyị ga-eji wee kpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka abụọma na ozi ọma a sị na-erute gị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 3637224 maọbụ gị gee oziọma na www.awr.org chekụta itinye asụsụ Igbo marakwana ị nwere ike ịdịtara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com adventist technical secondary school ọhafia na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka amara chineke bara mmadụ niile ụba n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye nwe anyị meela ọzọ n'ụbọchị taa n'ihi ndụ n'ihi ahụike n'ihi mkpọtela ụra n'ihi nchebe na nchekwa n'ihi odudu ọma nke ije ekele dịrị gị n'ihi ụmụ gị ndị na-ejikere n'olu gị n'okwu gị biko were m jee ozi dịka uche nsọ si dị n'ime ihe niile ka ebulie aha nsọ gị elu n'aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị amen anyị ga-igwere nwa ọgụgụ ka akwụkwọ nsọ anyị nọ n'oge awala nke ya sitela akwụkwọ Matiu isi ise amaokwu nke iri na atọ ruo ebe m ga-agosi ya akwụkwọ nsụsụ nnu onwe unu bụ nnu nke ụwa ma ọ bụrụ na nnu etufuo ụtọ ya ga-eji gịnị mee ka ọ ghọọ ezi nnu ọ dịghịkwa ire iji mee ihe ọbụla ọzọ ma ọ bụ ka etufuo ya n'ezi mmadụ azụọ ya ụkwụ unu onwe unu bụ ihe nke ụwa abụ amaokwu nke iri na na-apụghị izu obodo nke e wuru n'elu ugwu ma ha adịghị amụnye oriọna dọba ya n'okpuru mgbe kama n'elu ihe ịdọba oriọna ọ na-enwu ọ na-enwukwara mmadụ niile nọ n'ụlọ ahụ ọ na-enwukwara mmadụ niile nọ n'ụlọ ahụ otu a meenụ ka ihe unu na-enwu n'iru mmadụ ka ha wee hụ ọlụ ọma niile unu wee too nna unu nke bi n'eluigwe amen ụmụnne m nwoke ụlọ ụmụnne m nwaanyị n'ime onye nwaanyị n'oge awa dịka nke a onye nwaanyị ndekwa ịkpakọrọ uche anyị n'okwu na o kwuru leelu ugwu akwụkwọ maka isi ise ọ bụ okwu Chineke nke Jizọs na onwe ya ji aka ya kpọsaa leelu ugwu na mkpọsa okwu ya ọ kwuru ọtụtụ ihe ha bịa ruo na amaokwu ndị ya anya gụrụ la anyị bụ nnu mgbe ọ dị ekwu okwu unu ọ bụghị otu onye ọ bụ ezie na ndị isrel gbakọrọ ndị na-eso ụzọ ịkwa nọ n'ebe ahụ ya na-agwa ha okwu unu onwe unu bụ nnu nke ụwa mụ na agha abụọ onye nwe anyị sị laa anyị bụ nnu nnu bụ ihe ụtọ ma ị bụghị nnu hụọ pụtara bụ lebụ osu bụ ihe na-elu ilu ka ọkpa ya na-adịghị onye nwe anyị sị laa anyị bụ nnu nke ụwa ịbụ nnu tibu osu ị kwesịrị ichebara ya uche n'ime ụwa anyị nọ n'ime ya enweghị ike nọ n'etiti ma ịbụ oke ihe ma ịbụghị ịbụ ọchịchịrị ma ọ bụ akpụkọ itere so ọ dị mkpa ka anyị nga ịkọta ka anyị mbụ jizọs sị la anyị onwe anyị bụ nnu nke ụwa ma ọ bụrụ na nnu etufuo ụtọ ya nnu nwere ọtụtụ ọnụ na arụ eji eji nnu echekwa hụ onye ngaji ịzụ nwe nzụrụ nwe ma ọ bụ azụ ma ọ bụ anụ eleghị anya ọ dịghị isi ya ya pụọ ya nnu ọ ga-enọ ruo okwe mgbe ọ ga-elọ ibe ibe ime ya nnu eji eji echekwa ihe nnu eji eji ya nweta ụtọ isi nri gị ma itinyere ya nnu ọ gaghị adị ụtọ nnu ahụ ga-aga ya na hụ ndị ọda agwakọta hụ ndị eji si ofe ahụ ma ọ bụ ihe ọbụla esiri esi ihe dum isiri nnu ga-abalị ime ya gwakọta onwe ya na ihe ndị ọzọ ụtọ ihe ahụ apụta mgbe nnu adịghị ya ụtọ ihe ndị ya ga-apụta ọ dịkwana ihe ị ga-eme mmeta ya ọdọ ọ bụghị mere ndị mgbasila ntema mmiri adịghị n'ọkpọkọ iteela ka nnụlọ adịghị fọtụ ebe eti ihe nnụlọ ala ọ gaghị dị ka ka i tere ti ihe nnụlọ mgbe a na-eyi echi ya ọ bụ ka ego eziokwu ya mere ụmụnne m onye nwe anyị agwụwa anyị laa anyị bụ nnu nke ụwa ndị ngaji metụ ụtọ hwe chineke bụ foto igwe n'ime ndị mmadụ anyị nwee ike ịba n'ime ndị mmadụ mee ka ukwu chineke foto anyị bụ nnu nke ụwa ndị ga-ime chineke chọrọ ka anyị bụrụ ndị mmadụ ga-ede ọnụ wee sitela ịdị mma anyị nweta onye chineke bụ chineke chọrọ ka mara ya abụọ ahụ ụwa lụọ ụzọ ndị mma nke ndị mmadụ ga-eji mara onye ya bụ ọ dị mkpa na ụmụ mmadụ kwesịrị ịmata onye chineke bụ sitere aka anyị dị otu isi na-ebi ndụ gị ị na-adọtara chineke ndị mmadụ site mmerịkọta gị ha ka ị na-eme ka ha kpafuo akpafuo ọ dị mkpa ka ị lebara ya anya ọ sị na ọ bụrụ ụla nnu etufuo ụtọ ya ọ bụrụ ụla nnu adịkwaghị ime ka nnu la adịkwaghị uru ọdọ ọbara ma ọ bụ ka a tụfu ya n'ezi mmadụ azụọ ya ụkwụ ọ gaghị mma mma la mmadụ nọ n'ahụ ọ nọghị ya ọ dịghị otu ị ga-eji bụrụ agụ onye nwe anyị chọrọ ka anyị na-anọ ihuku ndị mmadụ anyị ihukuwe n'ụzọ ndị mma nke nga inye aha nsọ ya otito anyị bụ nnu dịka onye nwe anyị lakala ya gị onwe gị ikwelala gị ịbụ nnu dịka otu iji na-atọ n'ebe ndị mmadụ nọ dịka otu ndị mmadụ ji wude gị ọnụ adịghị ịhụ ịdị mma chineke tigburela ndọrọ ndọrọ ọchịchị gbaghachi ya nwe gburugburu anyị ebe na ọ ga-abụ ndọrọ ndọrọ ọchịchị bụ hụ anyị nọ ya ma ịdịghị e ịrụ ashị bụrụ onye nga gaduashi ịbụkwaghị ya amaghị ihe ọ dị mkpa ka anyị hụọ onwe anyị mma mara nwa anyị mere dịghị otu ijide atọ ịbụ akwụkwọ ozi kelee ejighị nke dee ndị mmadụ gụwa akọta onye chineke bụzitara dịghị otu ijide atọ dị ka nnu ndị mmadụ hụghị wa mata sitere aka gị mara onye chineke bụ ọ dị mkpa anyị bụrụ ndị ga-ekọta nwa anyị bụ ghara ịbụ osu wambe bụrụ nnu n'ezie onye nwe anyị gakwarala ihe ọ bụla nne nnu ya o kwasị la anyị mbụ ihe nke ụwa ihe nwa ọbụla nwa chineke batara a ga-asụrụ ịlụ ọchịchịrị ka amaghị chineke nọ nga ahụ ihe ga-ede nwa chineke batala ezi ebe ụmụ ndịla amaghị chineke dị ihe abata nwa chineke batala ezinụlọ nke ndị nọ n'ime ya bụ ndị na-ekpere arụsị ihe adị n'ihi na nwa chineke batara nga ọ bụghị onye nwaanyị na-agwa anyị okwu ya nwa okorobịa nwa agbọghọbịa lezi alụghalụ amụghamụ leezinụlọ unu la ị na-azụ ahịa leebe ụlọ ọrụ dịghị otu iji na-enwu otu abụghị anyị oge ochie ya bụ otuto ochie si ngwa na-enwu na-enwu na-enwu ka ihe n'elu n'ala n'elu a n'elu n'ala anyị nwee ebe ọbụla ga ọchịchịrị dị ka anyị na-enwu anyị kwee ka ihe anyị na-enwu ka ndị mmadụ wee site n'ọlụ ọma anyị mata onye Chineke bụ dị otu isi na-enwu ọ dị mkpa anyị ga-ebu ihe bụrụ nnu mgbe anyị bụ ihe bụrụ nnu ọ pụtara bụla anyị ga-abụ ekwu eme ihe ọbụla anyị na-ekwu anyị ga na-agba mbọ na-eme ya site na mbinyere nke mmụọ nsọ ị na-enwu enwu enwu ga bụ ọchịchịrị ebe ọbụla gị nọ a na-ahụ ịdị mma Chineke sitere aka gị ndị mmadụ ha na-esi n'aka gị mara onye Chineke bụ karịa ọ dị mkpa ka anyị bụrụ ndị gị si ike na-eme dịka ọchịchọ nsọ Chineke si dị na-enwu ka ihe na-atọ ka nnu ebe ọbụla ka anyị batara ihe adị ya ebe ọbụla ka anyị batara hụọ ọma emewa ebe ọbụla anyị zọrọ ụkwụ mmekọrịta mara mma adị ebe ọbụla anyị malitere na asụla esemokwu ndị nwa Chineke bata nga ịdụlu otu adị ebe ọbụla ga-anọ a da ele anya sị la mmadụ niile ga-enọ nga ga ịnọ na gbuo egbula nwa Chineke batala ya ihe dị iche adị n'ihi loovu ihe na ihe na-abịa ịbụ ihe ọ dị mkpa ka anyị mara ihe anyị kwesịrị imela mgbe anyị kwesịrị imeela otu anyị si eme ya onye nwe anyị jikere ịdị achị eze n'ime anyị sitela mbinyere ka mmụọ nsọ ije hụ na anyị nga ịbụ e ihe la nnu na dekela ọkpọla anyị la anyị bụ ya ka anyị jisi ike bụrụ ndị gị guzosiri ya ike ịhụla anyị nga ịdị enwe ihe n'ebe ọbụla anyị nọ ebe ọbụla gị anyị zọrọ ụkwụ ihe chineke nwụọ nwa chineke n'oge awa ada m ka iji si ike kwere nye nyechesịala aka jizọs kraịst otu nzọmụkwụ niile nke ịbụ ihe ebe ọbụla gị batara ihe n'ụlọ ọrụ ihe laabụ anyị ebe ya nọ na-azụ anyị ihe na enwe n'ihi na ịbụ nwa nke ihe onye nwe anyị nọnyere gị mee gị mma kwee ka iru nsọ e mụọrọ gị ọbụna dịka ị na-ebi ndụ dịka ọchọ ọsọ chineke si dị dịka ihe otu ọ ga-ebe ya bịa egwere ndụ ebi ebili anyị ọlụ n'aha jizọs kraịst onye nwanyị amen chineke imeela n'ihi na ekele dịrị gị n'ihi ụmụ gị ndị ya nọgidesi ike ibinyere anyị n'ike ke mmụọ kwee ka anyị bụrụ nnu ihe dịka nkwa gị si dị dịkala ịgwawa anyị kpọọ anyị ya onye nwaanyị hụ ọbụla ike gị ime ka anyị gbanarị okwu ugwu bụrụ hụ ọdọ dị iche gbagharawa ekwela ka ọ dị irele ebe anyị ma kwee anyị bụrụ ndị gị guzoro guzoro narị gị abụ mgbe ị ga-ebịa gaa hụ anyị dịka ezi uru dịka ihe na nnu ndị nwụrụ n'ime ụwa tọọ ndị mmadụ edi anyị ọnụ wee sitela ebe anyị nọ mata onye bụ abụ ehihie na-egwere ndụ ebe ebe kwụọ anyị lawa ụgwọ ọrụ mara mma nara ekele n'ihi na ọdụ otu a na aha jizọs kraịst bụ onye nwanyị. amen amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị nọ, ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo